hello eh, biko eh, eh, ma biko that list ị ga-eji supply ya ha tomorrow ọgwụ ahụ um, supply ka wuo kondon ebe a mba ka wuo ha ncha ka wuo ha ncha were ihe dịka paracetamol ma ọ ọgwụ ọbara ejichi e, anya kondon agakwa ahịa even nke m nwere na shop kịta elepụbeghị so na-asị ka ihe mere valentine dịsi adịghị ka nke ndị ọzọ ọkwa gbaa ka ndị mmadụ gwara na valentine dị ala monde kwụsịtachi oke ma ọkụ ya bụ problem oke ndị ọzọ na ee eh, dịtin gara ahịa ma anyị ya edibe anyị ya edibe maka mkpọkwa gị eziokwu ọ bụkwa eziokwu na ọgarahịa na biznes mana chineke na-akwere otito even valentine n'onwe ise valentine n'onwe o nwere ike na-asị e, e, ya abụ na ndị obodo echegharị ya ọ ma anọ ihe ka nte bakwutere nte ọnụ <laughs> eh, maka ụdị iko ụdị ike a na-akpụba na valentine day valentine ya asị ka ihe na-eme ee eh, biko ee eh, biko ka wee ọ dị mma etu a ọ dị mma o wutere m o wutere m na biznes anyị emezi biznes nta nke mana nsogbu adị nsogbu adị maka ihe narị ya esoghị ọ bụ akpachazie iko ọ dịbe etu ahụ ihe ndị ọzọ na-esozi ya ọ ka mma etu a ngwanụ a sị ka m kpọọ gị thank you ee eh.